ndị Igbo kwenu ene eh, na anya na o nwere ihe onyonyo nsi ka ngosi unu ime ahịa ndị Igbo a na-amụ ọkụ na Lagos Apapa Lagos tata bụ 8 May 2023 na anyị ikiricha ya ka m gwa gị ihe m chọrọ ikwu This is happening live today Wednesday 8 March 2023 This is happening live Akere Market Olodi Apapa Lagos burnt down completely and the security man was killed while he was begging them not to burn the market. What have these men do to them? What have these men done? They are not politicians. They are not getting from politicians. Nobody even remember them. Look at how eh, Akere market is. Look at the streets of Akere. Very dilapidated. Nobody cares. No one knows. They are here just managing, trying to feed their family, trying to make ends meet. But the stupid politicians, when they finish eating the money, they collect the diesel and they go and build houses, buy exotic car and drive. When the masses that are suffering, you still come and attack them, destroy their properties. What are you doing this for? What is this for? You are gotten the ticket. What else do you want from the masses? What else do you want from these men? From these men, men that are trying to take and meet. What do you want from them? What is their faith? What is their faith? The children You have Mendigo. taken away food Mendigo. from their, their table. Their, their cry will has reached God, and you will pay for it. The cry of these children has reached God. Look at these men now. Look at how they are. Look at them. Look at what you have caused them. Nigerian politicians. Nigerian politicians, cool down for Jesus. There is God. In everything you do, think about it. Whatever. Yeah, cool down for Jesus. That is our problem. ị ga-anọkwa na-akpọ jizọs tridan kingdom come ebepụgo onu n'anya na o nwere ihe nchọ ịgwa unu ndị igbo omee awụsa shọpụ ndị igbo omee na naija delta shọpụ ndị igbo eniwe omelụ na yoruba land shọpụ ndị igbo nwanne taa elugo mgbe a ga-agụba nzogbu nzogbu enyi mba enyi nzogbu enyi mba nzogbu nzogbu enyi mba enyi yes time elugo ịchọ ka ị egwu egwu anụnwa eni chairman na head eni market any leader na-achị ndị Igbo fail to do what is supposed to do isi ya daa n'ala simple ị ga-abịa zuzuo ihe ebe ndị Hausa nọ chairman of this market kwesịrị ịpụta jile eji e eme rayot pụta amachi ya amala onye melụ that ten, amachi ya to bie mmụọ bie ọkụ straight kedu ihe a na-akpọ ya bụ eh, eh, Cardinal Arinze IPOB ga-amitie Cardinal Arinze na Rome si ya bịa sọpọtụ Biafran struggle ọchị anyị ọchị si anyị we should go and join politics gwanụ Cardinal Arinze si ya bịa defend eh, votu Peter Obi adamanụzo onue eh. gwanụ ya bifo ọnwụọ onye bịa defend eh, votu Peter Obi na time erugo shop a na-amụ ọkụ onye ọbụla have to be Moses of his own don't wait for Nnamdi Kanu Nnamdi Kanu alụchago ọlụ ya ihe ị na-anụbe before Nnamdi Kanu agwago gị ya everybody now you have to be Moses of your own do me I do you ọ bụ na ị mere ya lotu ihe ndị Israel n'Egypt 400 years do you want to suffer for more than now anyị ataghị afụfụ more than four we are now heading to 400 years ịchọkọ complete 400 na lie nwanne ime m mmegwalụ gị o nwere ajụjụ nna ajụ ndị Igbo kpala ego kpala ego akpala ego akpala ego ego eji edevelopa obodo ka unu na-akpa n'elu Tinubu Tinubu nwa Tinubu drug dealer nke mbọsị ya ata eze n'ugbo Tinubu you are mate oh, you are mate age mate ka Tinubu ata eze n'ugbo ọ kpatara ego ego ọ nwetara na Nigerian gọọmenti o ji wee na na-achọ pọwa na welie na sọpresi ndị Igbo nke unu nwa bụ ije na-ayọ biko unu enwere ike ịbịa together all the politicians cannot come together unu dị bizi e na-egbu anyị na legos na-edestroy ya ihe anyị unu ewelu ndị ebube agụ na-ekidnap ụmụ ikolobịa Igbo na-akpụnye ha na sas sas na-ekondem ha na-egbu ha gaa na sas ọkụzụ ka efuru ihe na-eme ozu ndị mmadụ e na-eme ndị mmadụ de gaa na Enugu steeti gaa na Ebonyi steeti gaba imo steeti gaa na Abia steeti ọwa anambara steeti gabadị aka unu furu ihe ndị fulani na rampage ihe dss na-eme ihe nna amị na-eme ndị be because nobody will none of them is talking because na ha chọọ protect their political career when you speak they will no longer give you that position every time all is well ndị a gbara shọpụ ha ọkụ na on Sunday go to church ka ị nụrụ ihe pastọ ga-agwa ha maọbụ reverend fada ga-agwa ha ama agụwala saịd a ga-etụkwala ya a na onye nwe anyị ga-akwụ ụgwọ ọwaghachi amụọ shọpụ gị ọkụ amụ gị ọkụ emego gị ogbenye forever if you see way to revenge revenge ị na-anụ ihe na-agwa gị time elugo mgbe ndị igbo ga-abịa tugeda enwe ebe a na-edebe ego ego eji e eke okwu na ụka this life ị na-ene anya is time for every time enwere time for everything time for okwu na ụka time for udo time for everything ka anyị nwee na ego eji eke okwu na ụka afta ojukwu nwekwa na onye ọzọ nwere ego eji eke okwu na ụka unu bịa na-emechisi ndị mmadụ ntị ndị anụ nwa akpọrọ igbo bilonias unu pụta na Lagos unu alụọ uneje eje Enugwu na eh, sorry unu eje na na na Abuja unu alụọ everywhere unu na-alụkasị ụlọ unu enwere ego eji eke okwu na ụka Tinubu nwere ego okwu na ụka onye maka o ji were anyị na-apịa tebụl tenis and nobody will challenge him ebe unu na-enwe pawa bụ ebe ndị IPOB nọ unu jide ndị IPOB unu na-egbukwa unu gbukpọ unu amaghị ikolobịa igbo na unu gbugoro unu ka na egbukwalu otu de ene kidnap ndị be anyị na-egbu every blessed de unu dị happy Soludo the most dangerous politician e nwere n'ala Igbo eh? Ifeanyi Ugwu anyị eh? all these politicians ha gwa gị eh, you want to bring war now who is bringing war is it IPOB or is it Nigerian government is bringing war? IPOB anyị nọkwala onwe anyị quiet o. Oh? Okwunu na-afọ the war n'iru unu. Is it Nnamdi Kanu causing this problem now? The answer is no. During the time of election, mụnwa pụtakwala ụdị abịa kwuo okwu o. Do your mind. IPOB asọrọ gị tụọ vote. IPOB asọrọ gị tụọ vote. We know the reason why we did it that way. because ọ bụ na anyị nwara anwa pụtasị no election do sit at home no election now a Peter Obi ha na-apịawa Peter Obi azụ na a ga-asị na IPOB mere ihe Peter Obi ji luzuo and for that ndị Igbo niile ga-hate IPOB and immediately ha hate IPOB na agwazie ndị international communities ndị agwazie ndị UN na time elugo mgbe a ga-akpọ ndị terrorist because na ha gara enwetazi any support ifu the ha chọrọ ịgba immediately ndị Igbo hetila IPOB denụ ndị un asịzia na ndị abụ terrorist denụ ndị igbo asọpọt ọsị yes na ha wụ destroy them that will be the end of this struggle but anyị makali unu n'ihe anyị gwasị onye chọrọ ịtụ vootu ya tụọ onye na-achọrọ up to that person and ọtụtụ n'ime m na-akpọ m na-akpọ why need support or e, election yeah? gị gwuo eze gị ọnụ amụọ shọpụ gị ọkụ ịmụgwalụ nke onye stop complaining enough of that complaining any chairman nọ n'ime ahia fail to do what he supposed to do were na osi kugbuo ya kugbuo onye tụfuo idiot ọ oh, gara amụcha shop ọkụ onye nwa ka a na-akpọ bịa sit ya da bunye ya ego si anya ji egwe setụlụ ndị ime ahịa ya jee ka mụọ the situation o oh, werekwa ego ahụ o jegolo ana somewhere je lụọ jekwụta obele ọgwụ anụnwa ha na-agwọta tinye na pọket efe ilo n'ọkị nkọ nke ọ bụ nwanne eni chiaman ọbụla amụrụ shọpụ ọkụ ọbụla chiaman anwa apụtara maachị ya aga mụ gwala ọkụ weluru osi kugboda chiaman anwa na onye ushi ka ọnwụ ọ ihe m nwere gwara unu dị ihe a lukat ka esi edistrọy ihe ndị igbo a na-apịa ndị igbo tebụl tenis ihe ha na-eme ọ ọ na-ewute gị ọ na-ewute m ejila anyị na-eme anyị ka ndị akaje na-eme anyị ewu na-eme anyị ka alụsị apịla apị nwanne taa ma elugo mgbe a ga-ekwesịrị ndị anụnwa mee anyị something like this anyị eji tinye aka na pọket ebe edebere e, e ego eji eke okwu na ụka wepụta ya gago bute obere ogbunigwe gaa na ibelu ha n'akụkụ dị ya everywhere come down ka ụjọ baa ndị anụnwa anyị need ime this ka ụjọ baa ha ndị a na-achụkwu anyị n'ime ụlọ o they no dey feel us again o oh. unu amakwa ndị bụ ndị Igbo ndị igbo ọ ga-abụ e na-eme ihe na-atụ ụjọ ka ndị igbo ka hapụkwa ikwe enyi mba enyi otego ekwadebe enyi mba enyi ndị amarọzi awa kapasiti o oh. we need to show them any dili show this paper our people will not be dying for nothing onye chọọ ịnwụ ka ọ nwụ for something ka sị yes na odogwu ka ọnwụ na ọ nwụrụ because of na na protect ndị igbo what is all this nonsense for nzogbu nzogbu na ọnyanwa bụ the next thing kụpịasịa the whole kulie the whole place a na-akụli nke gị ibeza na pastor somebody say eh Jesus Christ kwuchu Jesus Christ oge nke ka o melie not now Christianity is for the weak to weaken you o ihe na-eme gị o ihe eji eweaken oge Christianity na afa na nwa na mmụọ nsọ onye ma gị ụla debe side a ama gị side a idebe here not for me ịma m nwa nwere mma bee gị onu bepụ gị onu straight United Nations ha mee anya ka ha dafụ ihe na-eme ndị igbo ridenchie 9 ịfụ ya cnn bbc everywhere ọ na-afịa ada nwebere onye igbo si na ya maala ihe na ọkpatala ego wepụtala eni strategi e ga-eji wee defeat wee disrepl everyday awa pepa na-ata afụfụ ndị anụnwa agbara shọpụ ha ọkụ na tumoro efu ha na efu ha n'ụzọ kotonu ebe a na-ehed eh, libya from libya amakpuna na mmiri ndị ga-anwụ na anwụọ ndị ga-asọvive asọvive oto europe amụọ shọpụ gị ọkụ nwanne jụọ chairman ihe ga-eme ọ bụ na onyere gị beta ansa the only ansa ọ ga-enye gị bụ destruction ka eji megwalụ ọ bụ na emegwalụrọ welu osisi kugbuo ya kugbuo ya kụọ ya tọtọ ka ọ nwụọ before anytime anybody pụtala onwe ịbụrụ chairman of ime ahịa ka ị malụ na ị ga-ezu onwe gị ọfụma ọ bụ na ị onwe gị ọfụma gara out ọ bụ na unu egosoro dis people ihe a ga-akọntinue na-eme anyị ihe na-eme anyị every place